ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe aa ndị be anyị anyị ekene ụnụ onye na-afụ dịka ọdụ ugbu a bụ ike ya na n'iko Wizi ụnụ mana dịka esi si eme ya kwa sọnde ọbụla anyị na-ewetara ụnụ egwuregwu futbọọlụ ebe a ihe ndị a ga-ekwu maka ya n'ụbọchị nke taa juru eju bara abara ya bụ na ọ ga-abụ ezigbo ihe ma ọ bụrụ na ụnụ abịa nọnyere anyị ma soro gee ntị mara ka o si gbatakwuru n'ihe gbasara futbọọlụ maka na anyị na-eji asụsụ Igbo akọwa ya n'ụzọ ga-eme ka nwa afọ ọbụla na-ege anyị ntị ghọta ihe anyị na-ekwu ya bụ na anyị ji ohere a na-anabata ụnụ ndị ga-esonyere anyị na agba egwuregwu futbọl nke ụbọchị nke taa na-asị ụnụ ka anyị mee na ya ka anyị si eme ya ee nikowizi kene ndị mmadụ tupu anyị ebido igbo bụ igbo anyị ke anyị abịakwa n'ọzọ dịka anyị sikwa na nkwa na anyị ga-abịakwa ụbọchị nke taa bụ anyị abịago na anya bụ egwuregwu futbọọlụ ịkọwa enyi unu ife ozi gbatakwuru n'ọgbọ egwuregwu dozinu site na ala anyị bụ naijiria na afrịka nakwa ụwa niile gee na anyị ntụ n'onu mm, daalụ daalụ na-atụfughị oge ka anyị gaa n'ihe gbasara eh, asọmpi nke enyi na enyi nke ga-ebido n'izu ụka na-abịa abịa ọkwa ya hmm. Eh, asọmpi nke ga-ebido n'izu ụka na-abịa abịa nke enyi na enyi nke obodo na obodo ga-agba o doro manya na naijiria na aljiria ga-agba futbọọlụ ụkwụ akwa ya mm-hmm. eh, nke bụ na eh, ha na mba tunisia ga-agba kemgbe naijiria na aljiria ga-agba asọmpi nke enyi na enyi ma na ihe dị na ya bụ na o kwesịrị ịbụ um, biko welite onu ka ndị mmadụ na-anụ egwu na on the of this month na na mba Ọstria na Ọstria yes ka ha ga-agbanya bụ egwuregwu mana ịma na ya bụ egwuregwu nwee ka o si dị otu ihe mere o ji wee nwee ka o si dị wụ na ịma ndị ndị otu okpukpu egwuregwu bọọlụ ndị na-agba na ala ịbụ naijiria ebe ndị na-agba na ọgba egwuregwu mpfl akpọrọ ha nke nọtụrụ ọnyawa bụ nwa amadị na-achịkọta egwuregwu na super eagles akpọrọ ha kedu ihe mere kedu ihe mere na Gnabry akpọghị ndị otu egwu bọọlụ ndị nke na-agba na MPFL bụ nke naijiria ji aka ha na-ahazi n'obodo anyị ka ihe mere na akpọghị ndị a ka ha sonyere eh, ndị ibe ha ndị na-agba na mba ọzọ eh. soro gbaa na asọmpi egwuregwu agadi n'etiti naijiria na Algeria ịma na dịka dị enwebeghị ihe a gwara anyị gbasatara mgbe egwuregwu ga-eji amalitekwa ọzọ hmm. na NPFL ya bụ Nigeria Professional Football League ụta nke ndị obodo England si bidosie sinsi anwa hmm. kemgbe ha ebidosigo ebidosigo na-agba egwuregwu kama na ndị mmadụ adabịa elele ya egwuregwu mana ọ na-aga n'iru egwuregwu na-aga n'ihu hmm. mana na naanị ebe a na Naịjirịa enwebeghị ihe ọbụla a gwara anyị a kasịgoro onye ọbụla jegoro n'ụlọ jee n'ọrụ ganye na mgbe ha ga-eji akwadote hmm. bidozie ya bụ eh, ịma na naijiria eh, ka bidoro ihe gbasara agụmakwụkwọ ha ọchịchị etiti ka kwuru na a ga-ebido a ga emepepe ụlọ akwụkwọ niile ya bụ na ọgba na anyị akara bido ihe gbasara egwuregwu futbọọlụ n'obodo anyị mana ọ na-ahụgonu ka o si na-emetụta ndị na-agba futbọọlụ na obodo naijiria maka na ha agaghị eso ndị ibe ha wee ga gbaa asọmpi nke enyi na enyi nke ga n'etiti obodo naijiria na algeria na ya bụ asọmpi na-abịa na ụbọchị nke iteghete nke ọnwa ọktoba ee eh, ke ndị ọ na-adịghị ka ọ bụ ha ga-enwe mmeri n'etiti naijiria na algeria ebe a na-ekwu na eh, ndị na-agbara anyị n'obodo anyị agaghị eso aga ee eh, nke ahụ enwere ihe o ori oriju ha afọ maka na ị anya ọ ka na n'oge n'oge Stephen Keshi ọ ka bụ n'oge Stephen Keshi ka ebido nachiga n'iji ụmụaka na-agba bọọlụ na. ebe mm. mm. were agba were agba national team mm. maka ị na-anya ọnwụ na oge mgbe e, mmadụ dị ka Shegun gbame ha onye anwụ na ha Samson si ya si ya ha gbagasị bọọlụ ọ a na-agba ụmụ ihe dịka like mgbe ahụ Segun Odebami wu shooting stars ka ọ mmadụ dịka ọkala ha. ụgba Rangers a na-ewere ha akpakpọrọ ha from Rangers ewere ha from Rangers ebe a abịa gba Green Eagles mgbe ahụ mana kịta na otu ọ dị kịta na ọzi na-agba n'Europe before wee netedugri anya na ị ga-agba eso wee gbaa Super Eagles so the thing ya nwe ihe wee dizie ka ọ dị maka na ịma na egwuregwu bọọlụ ala anyị ebe a ligi anyị nwezi ka ọ dị enwere enwere ọtụtụ ụlọ aka dị na ya ọtụtụ ụlọ aka dị na ya a ga-eme esaịn e, e ya ebe dịka pleya ama gwa anyị ka o si gbatakwuru ego ole eji wee saịn ya bụ pleya klọb onye pleya dịse onye ihe dịka onye na-agba bọọlụ si na klọb a jee na klọb ha ma gwa anyị ka ihe ihe hmm, nzuzo na-eme na ya hazi egwuregwu futbọọlụ ee ka nwechee ka ọ dị so onye nwa wee mee na o wee mee na o nwere ihe oyibo na-asị na ihe adọrọ marketable o wee mee na ọka nwee ọka bụ ọdọrọ marketable ligi anyị adọrọ marketable adị ọwụrụ ihe ụwa niile na-enene hmm. ọwụrụ ihe ọ na ụwa ọ ga-egosi ọ ga-atọ ụwa niile na ụtọ inene hmm. maka ị na-anya ebe na afrịka ebe a enwere nwere ka futbọl si dị n'afrịka ọdụ na futbọl hmm. ka e na edevelop na afrịka ọ ka na-amalite n'afrịka ma obere ma obere mana enwere ndị ọ ga-abụ ịkpọ n'igi ha afa esi na ndị a bụ ndị ọ ga-abụ ndị dị ka South Africa e, e, ndị dị ka Egypt ndị dị ka Tunisia ndị ọcha ndị ọcha ndị ndị ọcha ga-achọ ka ha bịa ndị na-eme eme mgbakọ mgbakọ na mwepụ ndị na-ele na-egote hmm. na mba ọzọ ndị na-eme biznes na other places na mba mba ụwa hmm. ga-achọ ka ha bịa mana mana mana Nicobizi o nwere ihe m gụtara na akụkọ ụwa eh, ụbọchị ụbọchị hmm, onye gara aga ma na-ekwu na Odion Igalo eh. si na Ọshụn United gaa eh. kedu aha ebe a gaa Lyon osiloko ebe o nwere o nwere ọmgbe o bidoro ya bụ egwuregwu o si Julius Berger gaa I think ọ kwesịrị egwu Udinese ah, amarọzi mana a na-ekwu na akwụrụ 10,000 pounds na ya bụ 10,000 pounds ruo taa na onwere onye maka o si ga o wee metụta aka n'ihe na-ekwu na ụmụ ihe gbasara nrụrụ aka dị na egwuregwu nhazi egwuregwu futbọọlụ n'obodo anyị bụ naijiria mana ka ihe ọ dịkwa na gị ka a ga-eme iji mee ka liga anyị dị maka tebụl maka na echetara m mgbe enyi mgba na asek mimosa mgbe etu ọ dị sahel ọtunisia eh. mgbe mgbe mgbe mgbe mgbe egwuregwu eh, caf champions league na-akpọ ọkụ n'ọnụ mgbe anyị onwere ihe anyị ji mgbe anyị amara ihe wechara si onye nwa e, e, enwere mgbe dị otu ahụ na na na this country enwere mgbe dị otu ahụ na life Nigeria hmm. ihe kwesịrị ịghọta bụ na e, ihe na-echenji ihe na-agbanwe hmm. ihe bi agbanwe onye ọ na nenewezi asị na nenewe Chelsea nenewe Liverpool ama m mgbe ahụ hmm. mgbe Enyimba na Ismaili of Egypt mgbe ha na-agba CAF Champions League agba nke ikpeazụ Enyimba emerie nweta mmeri Enyimba wụ so n'otu ndị bụ ha buru ụzọ buo CAF Champions League ugboro ugboro ha buru gbukwa gbukwa mana dị ka ọ dị ugbu a ọ ịnekwu na ọrụrụ aka bataziri na nhazi egwuregwu futbọọlụ obodo naijiria mere na anyị anaghịziga etinye uche n'ihe gbasara eh, egwuregwu futbọọlụ anyị wee na-ekirizi nke ndị ọcha ka ọ gịnị ọnya nwamere ọnya o so n'ihe mere ya maka ị na-anya ya ihe nwere ka ọ dị enwere e e mm, ihe ndị bayes nọ ihe ọjọọ gba afọ wuru omenala mm. ndị enyi babịa na-eme ya ha nọ na-eme mgbe ahụ onye ọwụla anya ha bịa onye ọwụna anya onye ọwụna wee dị ebe ha nọ hmm. ekwesịrị na na ha kwesịrị ịnọsi steji ha nọ ha kwesịrị na-eme ihe oyibo na-akpọ progreshon hmm. na progress hmm. progress from stage to stage mgbe aha ka liigi anyị aka dị marketable mana dịka o si wee dị ala anyị naijiria nwere ka ọ dị ihe na-eme karịsịrị ewee ewee and ihe nsokwu bịa mee ya o ji wee dị otu anwa enyimba ji wee dị otu a bụ na enwere the backing of enwere eh, e ihe na eh, ihe dị ka dia gọvanọ onye obodo kwadoro ha ọ kpọrọ ya mkpa mgbe ahụ wee kwado ha n'ụzọ pụrụ iche mm. mgbe aha mba e, e, ya agba bọọlụ achịkọ onye ọbụla onye ọbụla nọ na ndị mmadụ akwụ ụgwọ flaịtị jee for free jee lelee bata hmm. akwụna ihe ọwụna don't pay anything go and watch and come back hmm. mana emeghị otu a meghị otu a ka ọ dị ụzọ kalomi abụọ onye so ntinye n'azụ amalite emeghị awụrụ ọsọ mgbe e, awụrụ onye laikiri mebiri na ọgwụ onye o ji egwuregwu futbọl wee kpọrọ hmm. enyimba wee nyewa ka ọkụ enyimba dịkwụsị ka klọb ọbụla e, e, ịkpọ klọb na naijiria kpọkwuo enyi mba mm. onwere ozi ihe eji ha kpọrọ like mm. Mm. so ihe mere ahụ na e, ọtụtụ ụlọ aka bịa nwee na ihe gbasara egwuregwu na naijiria bịa mee ịma na ihe ọjọọ na-ebu ihe ebu na-ebu ihe dị iche iche abịa so dịka abịa na-ebịa nwee ọtụtụ ụlọ aka ha nọ na-enwe ihe abịa eh, agụ ego pleya pleya si na eh, onye onye dịka na mmadụ na-agba bọọlụ si na na klọb a jee na klọb a ama agwa anyị details na otu onye ha si egwu ha mm. anọgide ọ bụ na otu afa m bụ nikowizi ọ bụ na nikowizi na-agbabụ bọọlụ na klọb na-agbabụ bọọlụ na-enyi mba enyi mba ị ama ka m si wee jee eje n'ọyị mana nke ndị ọcha ndị ọcha bụ abịakwa ha na ọwụ na even before you know ị gara na onye achọkwara ịpụ ị gara na nekwe ihe dịka a na-ele na ọ na emecha na onye ahụ apụghọzi ị ga anụ news a ga na-enye ọrụ na-akpọ mm. a ga na-enye gị update ihe gbasata bụ transfer mm. mana nke nke ala anyị dị iche enweghị ike ịgwa ọgụgụ na elere 20,000 ha agwa anyị na-ele 20,000 naira ọgụgụ na ele 5,000 ịgwa anyị na ele 5,000 naira ọ bụrụ ele ele 5,000 naira ịbịa n'okpuru suo oyibo undisclosed fee ọ dịrọ mma mm. it's not good so ihe nwa na-ekwu na ọ ihe ndị a niile bụ ihe megasịrị m and abịakwa bịa mee ọgụ ọ nwere mgbe LMC onye m um, um, um, otu na-achịkọta ihe gbasata n'afọ maka MPF a na-akpọ ha League Management Committee bịara bịa kwuo ihe gbasatara salari ego ụgwọ ọnwa a na-akwụ ndị na-agba bọọlụ and ihe gbasatara ego ụgwọ ọnwa a na-akwụ ndị na-agba bọọlụ bịakwa na-achịghị anya oge ọ bịara bịa o nwere ka anyanwụ ihe dị bịkọ ịma ịma enwe ihe dị na futbọl ka ibe hmm. dị na futbọl enwekwa ike na-asụ e, n'ọgụ bọọlụ nkịtị akpa bọọlụ a na ha agba bọọlụ a bọọlụ a nwekwa ka ọ dị eyọta so league management committee bịara na ihe enwere ike ịkwụ a player onye ọbụla na-agba bọọlụ na MPFL the basic salary basic e, ihe ụgwọ ọnwa kacha dị ala ị ga-akwụ onye ọbụla na-agba bọọlụ MPFL as 150,000 naira ha mee ya 150,000 mana sọm ụfọdụ klọbs ama akwụnwe maka gịnị mmadụ one na-abịa elele mpf mmadụ one mmadụ one ga-arapụ shọpụ ha ebe fa na-azụ afịa ebe ha si enweta ihe ha na-eri ịmana ka o nwezi ka naijiria dị kịta everywhere aghasara aghasa hmm. e, onye ọbụla na-achọ ebe ihe anya jọs nacha nachara something tinye n'afọ na rie nri wee si onye arapụ shọpụ wee bịa anyị n'ebe ije n'obodo oyibo na mba amerịka na mba england na mba eh, china na mba ebe spain ebe niile a na-agbagasị bọọlụ na-egwu ọnwụ na ị ga-ekwe m ka oyibo the average the average the average englishman isi ya weta weta 500 pounds wee kwụọ ihe a na-akpọ gate fee ka ị ka na afford it ọ ga-emenwu ya afọ ọ ga-emenwu ya mm. mana isi a eh, Nigerian an average Nigerian weta 1000 naira or 500 naira pụọ na Nnamdi Azikiwe stadium bịa na-ele Rangers ọsị dị mba o wee hụ na chee ka m kwute o wee hụ na nyanwa ihe dị ka ọ dị o wee dị ka ọ na-adị hmm. na anyị eriwuru nri ọnụ o wee wuru ije kwụọ ụgwọ wee nene bọọlụ hmm. so ịfụ na nyanwụ ihe nwere ya mere mee afet ihe gbasata asalari so ka LMC na-ekwu ya aha hmm. mma nọ na-achị ọchị maka na mma na this thing is not obtainable ọ dịrị obtainable igwuri ama mmenwu ya because it still boils down to sponsorship the number amount of how much ego one ka a na enweta from sponsorship ego one ka a na enweta from ife gbasatarụ Eh, eh, eh, marketing of the players hmm. mmadụ one playa one ndị na-agba bọọlụ one na-esi from Nigeria ebe a jee abụrụ onye ọbụla na-eme ọkwa ọkwa nke ahụ na-agba a na-agba onye ọbụla na-atageti ka mgbagide pụọ abụrụ onwezi onye na-achọ ka anyị nọrọ ebe a gasị kene nke anyị ka ọ dị ka na ndị ọcha ahụ na-emekwa n'ihe a ha na-eme ndị ọcha nwa mee ka lig ha dị otu ọ dị nwere mgbe ha bidoro ha bidoro n'ike ike wee mewe ihe ha bido from the scratch oyibo si n'ibido ibido from the scratch wee bido wee megide megide ife dịka manchester united ife dịka liverpool agbaghị mgbe ha bidoro ndị ndị klọbs a niile ekweghị mgbe ha bidoro wee taba ya afụfụ tagide afụfụ wee rute na level a ha nọ nke bụ na english premier league till today remains one of the most watched league in the whole world ka ihe mere na anyị wee nwere ike ịnọtu ana ịnọtu a na onwe anyị ajụjụ achikere nke anyị ka o wee dị otu anyị ekwesịrị ọsị sọm ife gbasata gọọmenti itinye aka n'ife gbasata futbọl ekwesịrị ọsị enwere ịbịa na mba England na odis European clubs ya e na-afụgasị enwere ọzọ ebe gọọmenti na-etinye aka na futbọl futbọl is ihe a na-akpọ privately owned investment mana kịtazi kịtazi ihe a na-afụzi karị gọọmenti akwụrụ salari players akwụrụ anụ ọdụrụ ọnụ mma is not good the other day eh, akwa si na Gombe United sometime last year Gombe United ejee na iru gọọmenti house na-ekwu egwu na-ekwu egwu ewu eh, eh, n'oge ogiri ewu n'oge ogiri na-akwụ ha salary can imagine ọ mma is not advisable is not something we should be hearing about in this particular country ọ ihe niile a na-ekwu bụ ihe mere na egwuregwu football n'ala Nigeria dachigara azụ nke bụ eziokwu bụ na ọha na eze na-anụ ihe na-ekwu nke bụ na ndị bụ ha ka ọ dị n'aka ịhazi ihe gbasara egwuregwu futbọọlụ na naijiria kwesịrị ime ngwa ngwa ka emeghara ọdachi site n'ime ihe ha kwesịrị ime ee eh, ndị ọchịchị obodo na onwe ha kwanụ eme ihe ha kwesịrị ime ee eh, tigasị ụmụ iwu dị iche iche iji hụ na a ga-ahazi chịkọta ma mee ka egwuregwu futbọọlụ na naijiria kwụrụkwa chinchem maka na ana m esote mgbe m na-aga ekiri enyi mba na aba ee eh, afọ gara aga ama m na agara m kirie rangers n'enugwu Eh, mgbe enyi mba na-eburu eh, anyị iko champions league ọfụma ọfụma mgbe ha na ndị dịka Etoile Sahel Asec Mimosa mm. eh, Ismaili of Egypt ha ka nkụ ka of Egypt Sportive of ha ka nkụ emu emu emu of Senegal ha ka nkụ emu ihe na ahụ nwere ndị ọchịchị ime obodo na ọchịchị etiti ga-agba mbọ mara ihe a ga-eme ka etigasị iwu mana ịfụkwa na nke nke ha bịa ka nke anyị mma nke ndị zamale ndị a niile na-akpọzi afọ mm. zamale ka kano sportiv em police of senegal ndị a niile na-akpọzi afọ ọ na police of senegal adịghị exist ndị a niile na-akpọ afa mm. wụkwa okwu ofu ofu like ofu ma Accra House of Hope ofu mm. nke ha pụtara na MTN there was a time MTN nọ na sponsor mm. Ghanaian Premier League mm. and there was a time ije na South Africa na ebe a ka ọ Moroka Swallows na ndị otu Orlando Pirates eh, Kaizer Chiefs eh, Amazulu FC Bafokeng Celtics ndị a niile klọbs niile a nwechara sponsorship gọọmenti na-etinye etinyezi anya ya gbasata futbọl na ihe ije na South Africa an average player na South Africa a na-akwụ players ụgwọ every week na South Africa ka ihe mee na ala bụ naijiria ama emudi ya ha adọt anyị nwa na-akwụ month end hmm. mana month end nwa ifu players ha eburu ha eburu eburu efere jee n'iru gọọmenti house kwuru na-eme eh, we no go gree we no go ụdị ihe a ọ ihe kwesịrị ị na-anụ maka ya n'ala anyị bụ naijiria ụbọchị na ụbọchị ọktoba n'ụbọchị izizi ọnwa mbụ na ọktoba ka anyị mere 60 years kedu ife anyị mere achieve nke gbasata futbọọlụ ịjụkwa m sọsọ ihe mmasị gị na anyị mere achieve na anyị jere US na anyị jego Wọld Kọp ugboro one ma one. dịka owizi izuụka ọzọ na anyị ga-eti ọrụ n'ihe anyị bụ obodo naijiria mepụtagoro n'ihe gbasara egwuregwu futbọọlụ hmm. na-arọ iri isii anyị megoro hmm. mana ka anyị na-agagoro n'ihu ihe a na-agwa ọha na eze bụ na ndị ọdịnaka bụ na biko oge erugo mgbe anyị ga-enye ndị otu egwu futbọọlụ n'obodo anyị nkwado ha kwesịrị ndị omebe iwu na ndị ọchịchị etiti na nke ime obodo ga-agba mbọ hụ na ha ga-etinye iwu mm. ga-eme ka ọnwụ na mmadụ chọrọ igo ma ọ bụ inwe otu egwuregwu futbọọlụ na Naịjirịa mm-hmm. ka ọ dịrị ha mfe ịghọtago maka na ọ na ọ dịrị ha mfe ịhụ na ndị mmadụ ga-abata ịhụ na ndị nkwado nke a na-akpọ sponsors ga-abata m. n'iji tinyere gị ọnụ eh, hmm. ọnwụ na egwu futbọọlụ hmm. dị mma n'ala anyị Naịjirịa hmm. nke anyị ka ọwụ ọwụ na ọ dị mma hmm. dangote n'oge n'oge gara aga ama na-ekwu okwu iji hmm. ebe e nwere ihe dị ka kanopilas hmm. na-anwụsị anwụ na-achọ ka asi eme ha ache ariviv ha e ihe ka Julius Berger Julius Berger Julius Berger Julius nwere oge o nwere oge asa 2002 2003 a na-anụ onu Julius Berger all one of the clubs ị ga-asị na ndị ama agba bọọlụ enwere Abiola Babes enwere Julius Berger enwere Shooting Stars enwere 3SC mm. enwere all Shooting Stars asị 3SC mm. Iwe Anyanwụ National emu emu emu emu emu emu emu emu ya Jude Jute mm. eh, eh, FC Anambra FC ndị a niile Ebonyi eh, Angels ndị a niile abịa warriors warriors nke abịa nke eh. Eh, ndị a niile ọwụ na ihe dị mma ka o si kpatakwuru na football na Naịjirịa ọ anyị ga-eri uri Dangote ama na-ekwu okwu ebe enwe klọs na ịmakwa na onwe oge ka nwa nkwọ nwa amadi gbagburu super eagles bọọlụ hmm. afọ ịma na ịma na onwe oge kanụ nwa nkwọ hmm. ọ ndị postmart ọ bụ na ebe 2008 kpọ ndị postmart na ndị manchester united hmm. wee bịa wee bịa naijiria wee bịa gbaa prisisin wee bịa gbaa prisisin mgbe ahụ postmart na na kano pillars ma postmart wee gbaa gbaa kano pillars 4-1 ịghọta awọ anụ na-ebu anya ndị ti na attracted a lot of things na this particular country mana ka e mesịrị ya gịnị eme okeke jere okeke jere ebutu ya bụ na ọ ka bụkwa ofu ihe ha anyị na-ekwu sị na oge erugo mgbe ndị omebi iwu na ndị ọchịchị na ndị obodo na onwe ha ga-agba mbọ iji hụ na anyị ga-ahazigharị ihe gbasara egwuregwu futbọọlụ na obodo naijiria ka onwe ike bara anyị uru hmm. maka na ọ bụrụ na egwuregwu futbọl anyị dị mma ego ga-abata na ya nwere ndị ọ ga-akwụ ụgwọ ọ nwere ndị ọ ga-enye ọrụ o nwere ọtụtụ ihe dị mma ọ ga-emegasị n'obodo anyị mana ka anyị hapụkere ihe gbasara egwuregwu futbọọlụ n'obodo naijiria ka anyị gawa na mba england ebe ndị otu egwu bọọlụ chelsea ji ọkpụ goolu asatara ọkpụ goolu a na-asataghị wee merie ndị kristal palace onye anya na na mgbede a ka ndị otu egwu bọọlụ Tottenham ji ọkpụ goolu anọ a ka na-agba na a <laughs> na a wee kụọ Manchester United eh. na agba nke mbụ ya bụ first half na ndị otu egwu bọọlụ Tottenham ji ọkpụ goolu anọ a ka na-asata otu wee eh. ya abụọ na-emeri otu egwu bọọlụ Manchester United ebe ndị otu egwu bụ Arsenal ji ọgụ goolu abụọ asatara otu hmm. wee merie ndị Sheffield United ọkwa ya eh. ndị otu egwu Manchester City bụ ndị mere anyị ihe tụrụ anyị n'anya ọ bụrụ na ha mere ihe tụrụ n'anya nọ na ile a ihe mụnwa mere spe ịchọ nkọwara gị ihe dị ịma na mụnwa eh, eh, ọwụrụ na nna na m na-ekwu ka ọ wụrụ na m kwuru Mm. mana elenego m egwuregwu ya sonyere esogo m egwuregwu n'ụdị e, ekwesịgo m ka ije ya ghara ịga fọda mm. maka ị na-anya ihe na maka otu egwuregwu bọọlụ na ịgwa gị bụ na mm. e, Marcelo bụ onye na-achịkọta egwuregwu futbọọlụ na Leeds United kwuo kochi ama ama ihe gbasatara egwuregwu onye na-akụzi bọọlụ ọfụma ọwụghị ọdịnarị kochi level Arsene Wenger eziokwu na obubere mmasị gị na o metebeghị achieve mọch ụdị ihe ụdị ihe Ferguson na Wenger ha mere eh, mana ya nwa amadi ma ihe ọ na-eme n'ihe gbasatara egwuregwu mm. maka ịneanya n'afọ 2012 n'afọ 2012 mgbe atletico bụ ebe a gba europa league final hmm. wit ndị ka aduris ikemunayim na hmm. eh, mmadụ dịka eh, anda na nke mechaa gba manchester united hmm. nọsụ paris saint germain nkịta ọnyana ọnya nwadunya otu egwuregwu bọọlụ wee jee gbaa final ahụ ha na atletico madrid mana ka o sizi gbatakwụrụ emechazie n'ikpeazụ wee merie atletico merie atletico bụ ebe a na ya bụ mm. ha wee wuruzie ihe a na-akpọ finishizi azi ihe ndị oyibo si n'ọrụ nyanwụ masịrị obi esira wee onye nọ n'isi mmiri that time mm. so o wee bịazie kịta e wee nyezie Leeds United o kochi bugokwa Olympic Marseille duru ha jee Champions League mm. so o wee rụzie this time around e wee nye Leeds United o wee nọ na Leeds United I think tinye ọnọdụ season na the second season ọ ya ha to Premiership ihe ọ na-emedoro anya Leeds United wee bịa premiership hmm. for the first time in 16 years ịma na iwe a nwere ka ọ dị Leeds United wụkwanụ klọb eji eje mma e ah, n'ihe gbasara egwuregwu mana ị na-ekwu ya na ị na-ekwu ya ụfọdụ ga na-asị gị ka erike onye bụ Leeds United ka m gwazie unu Leeds United ịkpọwaghara gị players kpọbụgo Leeds United bọọlụ n'oge gara aga n'oge gara aga ịma na otu esi emebi iweta the past imekọnya mm. na present ihe niile wee kwụrụ ịmara ihe dị n'ụwa bụ ịmara ibido ịchọ ịsọlvụ problem kịta na hmm. ịchọ inwe nsogbu kịta chọọ ka isetụgboo mba hmm. ị ga-echeki ihe mere gị in the past hmm. first of all cheki eme na chek ihe ga-eme gị n'ọdịnihu hazie everything chịkọọ ya ọnụ wee mara ha to deal with ihe na-eme gị so ihe dị na ya bụ na Leeds United enwebugo players gbagbugoro ha bọọlụ ama ama mmadụ dịka Eric Cantona Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ e hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke i nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com onye onye onye onye onye onye ama ama n'ihe gbasatara egwuregwu hmm. gbagburu gbagburu afọ o si nimes hmm. na na nims na na na ihe na france hmm. wee bịa Leeds United wee sizie na Leeds United wee jezie Manchester United ọ nọ wee gbachazie egwuregwu futbọl mmadụ dịka Maviduka mmadụ dịka mmadụ Maviduka onye onye mba Australia mmadụ dịka mmadụ dịka Tony Yeboah mmadụ dịka Alan Smith ọ na onye nke ahụ nwezi ka ebe onwezi ka ebe o si wee mee wee wụrụ na anyanwụ amadi amazi ka o si wee gba bọọlụ ka o si na Leeds United wee jezie Manchester United ọgbaghosi ọfụma enwe e pleyas gbabugoro mmadụ dịka Liboya Liboya ee ọ gbara Leeds United ndị a niile ndị gbasara ha ncha niile gbatara nke bụ nke bụ eziokwu ijikwa eziokwu ha ncha niile gbachara national teams ha bọọlụ ịma ihe bụ na ị na-agba bọọlụ afọ mba mba ahụ ebe ị na-agba bọọlụ obodo gị ebe isi pụta wee sị gị sị gị gbara bọọlụ o gosiri na ịma ihe na-eme libo ya gbara england bọọlụ hmm. ka gbara ọstrelia bọọlụ hmm. so na one of the highest goal scorers of ama ama na ghana hmm. eh, cantona gbara ọfụma na mba france mm. jee world cup mm. mesie ihe niile mm. ọkwa ofu dis united so ibe united wụ ka eredicate ha n'afọ 2003 2002 sina 2003 season ha na relegation ha anachite ha since that time tinye na ruzie n'oge masonobi esi na ha wee nachite na-echite wee mee ihe ha mere na ha mere ihe ha mere na transfer window tụrụ m n'anya maka ị na players ha ji eje gote mmadụ dịka Rodrigo Moreno Machado that player o ọwụ oh, oh, oh, nọ maka agba bọọlụ tuma bọọlụ ọ na-agbaka mana o nwere ihe oyibo na-akpọ experience ime hmm. gbasata na striking role ahụ hmm. enyere ya ọ ma agba bọọlụ ya nwa amadị na-agba Spanish national team ọ na-agba Spanish national team o nwebugo Premier League experience before mgbe ọ gba abụ Team Wanderers on loan wotego hmm. n'afọ 2011 o wee bịa yesterday wee nye goolu ya nwanye goolu ndị Leeds United eziokwu na players ha nwere owe ihe oyibo na-akpọ average players mana masịrị Obiesla maka esi ka Leicester City bụ Premier League n'afọ 2015/2016 season ha bụ hmm. Premier League gịnị ka ha nwekwara onwe ya ha nwe Opavade na Mares na Kante hmm. ewee Premier League na ụlọ a e bụ Premier League kedu ihe mere na Leeds United enwere ike ịnọkwa na Premier League afọ ole ma ole ebubo Premier League so ihe mere yesterday emere m expect man city nwere nsogbu ezigbote nsogbu agba man city 5-2 ụbọchị nke ọzọ leicester city agba 3-0 mm. today mm. mekwere ofu ihe ya so ife ere na egwuregwu premier premier league nwere ka ọ dị ada aghọtachi ya ghọta mana mụ aghọtara ya na mm-hmm. ịghọtara aghọtara m mm-hmm. ya ọfụma so ọnya mere ntụre na-ekwu maka ya mm. mm-hmm. anụrụ m nke ị na-ekwu maka transfer na ihe ndị ọzọ o doro anya anya na Carlo Ancelotti eh, nọ na Everton dịka ọ dị ugbua a wee eh. jidezie Everton hazigharịa Everton nke na ọtụtụ ndị mmadụ na-ekwuzibe na nwere ike iwe Everton bụ ha nwere ike ha ga-ebutekwa iko nke eh, Premiership season a biko ka ihe nwere ikwu maka Carlo Ancelotti James Rodriguez na na ihe ụdị Everton na-eti dịka ọ ị ya na-eme wee mee eh, ya kpam maka na o nwere ndị nọ n'egwu soro n'egwu e, o nwere ndị nọ n'egwu n'egwu ndị ah, nọ eh, eh. Hmm. ihe mere ya ahụ na Everton wụ club historically hmm. ịma ị n'anya Everton wụ since akpọgharịrị abagharịrị ya afa maka ya ihe ọ hmm. na-aza bụ English Division 1 bido n'afọ 18 ihe nwa o bido hmm. gbadata hmm. gbadata n'afọ 1991 1991 to 1992 season hmm. ihe ọ na-aza English division 1 ka ọ na-aza bụ e wee tụgharịa ya oyibo nwa bekee wee tụgharịa ya ndị na-ahazi ya bụ egwuregwu nyawu ligi wee tụgharịa ya wee sizi enyi ya ga na-akpọzi ya from that moment na ọ ga na-azazi bụ english premier league so ihe oyibo mere ya ka a na-akpọ rebranded rebranded it hmm. in 1992 hmm. ka emere ya kemgbe ahụ emere ya rute taa everton nọ na premier league a so efu na everton awụọzi ọkwụrị hmm. na ihe gbasata premier league n'oge gara aga everton enwebugo mmadụ dịka enwere ndị sibe anyị ebe a bịa gbara ha bụ mmadụ dịka eh, Joseph Yobo Joseph Yobo gbara Everton bụ mmadụ ama ama ọpụta kịta ọpụta n'iru Everton fans kwụrụ na Afrịka ha ga na-akwụrụ ya maka ọgbaka bọọlụ ebe a ọ gbara ọfụma captain Everton who the first African to captain the Premier the first African to captain Everton hmm. ịghọta so mmadụ dị ka Eh, Victor na echebe mm. ha bọọlụ o bido fọm na akademi ha ka o wee gbagide wee gbagote tu nọ na ihe gbasatara ihe mmerụ arụ na ihe gbasata ihe dị iche iche mm. gazi ime ya na na ihe ndị ọzọ bịa mee nyanwụ amadi mm. o wee nọziere ebe ọ nọ na China na na ha agbanye ka ama na ya wee anyị bọọlụ mmadụ dịka mmadụ onye mba Jamaica hmm. agbagbugo onye bụ egwuregwu bọọlụ mmadụ dị ka mmadụ dịka atink onye nke bụ the second and the third highest goal scorer in English football history English national team history mmadụ dịka kezafia ọ bụrụ Wayne Rooney ah, wugoro case study ana m ekwu maka mmadụ dịka ama eche ka ncheta afia kịta na ncheta afia na ma agwa di ya hmm. ọ dị third highest goal in English football history ọ gba Barcelona ọ gba Everton ọ gbara Newcastle ebe ọ gbakarị ncheta afia kịta agba mmiri ọ gba anya bụ Everton hmm. so Everton ahụrụ ozi obere klọb na ihe gbasara English football hmm. mana o kwesịrị ido anya na ihe merụ mmadụ dịka kedafịa na Romelu Lukaku gbagburu abụọ ihe o ji wee pụọ na ya bụ klọb na o kwuru ọ pụtara publicly wee sị that Everton like ambition na ya na eji isi na klọb ahụ wee Manchester United ụdị ihe anwa o kwesịrị ikwe o kwesịrị ikwe wee pikie datin wee dobe esi bọọdụ Everton asị na ha edobeghị okwu a ha nwee ebe ha dowere okwu a Everton lakara ambition and eziokwu ha na-eme ka ndị na-akara ambition mana kịta kwana ha kpataziri mana kịta hazi anseloti ahachigo ihe niile hmm. ịma na iwe dị na iwe dị n'ihe bụ na iwe dị na ụwa ahụ ụwa ahụ kwere ụtara ya lụ hmm. ị ga-emegide emegide imete ha bịa n'oge gara aga wee zụọ mmadụ dịka Jeffrey Sigurdsson onye Iceland hmm. zụọ ya 68 million pounds enwere ihe mere ha goo gosie ụmụnye nke ha gụrụ a na-akpọ sentosu hmm. jee na na monaco kpọta e, debresidibe biri ebiri bịa lon ee mmadụ dị ka e, alex iwobi hmm. alex iwobi bịa gosi ha nke o ji were ya hmm. wee gbanụ 44 e, games of 41 games na-agba sọsọ 2 goals onye asaa nye 35 million pounds o nwere nke ọ dị so ha wee nesie ihe ndị a niile anya wee kpọtazie karịa. onye nke nọbụ di ya wụ maka silva hmm. emeghe ọfụma omeghe ọfụma hmm. e wee kpọtazie Carlo hmm. Ancelotti iji gwa gị nke bụ eziokwu enwere egwuregwu ọbụla dị na egwuregwu ọbụla Liverpool na Everton na agbaka a na-akpọ Merseyside derby eh, mana ka m gwazie gị nke bụ eziokwu ma asụ ya n'oyibo the last time Everton won a Merseyside derby at Anfield bụ n'afọ 1999 yes nke a bụ histrị ka m nyere gị ihe hmm. eh, n'afọ 1999 ka everton meriri liverpool na be ha ikpeazụ na inside derby ikpeazụ since mgbe ahụ ruo taa onwere mbọsị ọnwụna liverpool nwetara everton na mfield eticha ha ndị a gosi ha eh, eh, ma nwere ya meside derby wu liverpool na-ewu ihe karịa hmm. mana kịta hazi ka m gwa gị eziokwu bụ eziokwu mgbe ọsọ m na-aga gbamesa anyị bi n'afọ 2020 2021 season Liverpool amachitakwa aja gwa gị nke bụ eziokwu mm. so ahụ kpọta mmadụ ka Carlo Ancelotti wee gotere ha o wee bịa mm. first sizin ya ha na Everton na achara relegation mgbe ọ bịa mm. Everton nọ 18th position mgbe ọ bịa o ruo ka ọ bịa Everton finish 11th anarọzi relegation wee bịazie this season e wee jee zụta mmadụ dịka James Rodriguez ka ebe Rodriguez bakwara Real Madrid o si Real Madrid wee bịa ezi emezi James Rodriguez ji si ihe dị ka okpokporo Real Madrid eh, otu aha ọ oh, datis ọkụwa ọkụwa dị maka ị na-anya ebe okoko nkonko nnukwu ahụ efitihọzi e ya hmm. ọfụ na ihe ihe ihe a da-awa ọkụziri ebe a hmm. ọ gbagoro Real Madrid ọ gbara FC Porto ọ gbara AS Monaco hmm. ebe ndị anyị ọ gbasa ibon ya gbaba ya ma iji loo mana ihe niile ọ anya fụ na ebe ndị a awọ ya gbadata eziokwu na ọ bịara Everton mana for the fact na Everton bụ that brand English Premier League isi ihe ka nnukwu ihe mere ya wee bịa na-emezi na Premier League egwuregwu na jide onye ọzọ bịakwa gosi iwe dị iche na ya bụ tim mmadụ ka Dominic Cavalewe maka ị na aga Cavalewe Cavalewe nọ na Everton since 2015 hmm. mana o nwere ndị tim ọ na-agba gosi na onye ahụ nwere ihe ọ na-eme onye ahụ na-agba gbacha sizin ị na-afụ onye 5 goals 6 goals ị na-esizi mana nkịta na-agwa gị na Dominic Cavalewe na-agbago 7 matches na ọ 9 goals hmm. and I'm talking to you na ka mụ na gị na ebe a na-ekwu maka na-eme program ọnọ mm. six seven seven matches nine goals mm. so ifu na ya onwe amadi ya onwe amadi ka ọ na ọ gwa ya na ọ na na match eh, Carabao Cup agbachapụrụ n'oge n'nso nso a mm. agbachapụ ka ọ na-agbachapụ ya gbanye hat-trick na onye goolu goolu ọkpụ ịtọ na na goolu match ha na eh, West Ham United ote ha aka England kpọọ ya na national team so ijikwa gị na ya onwe amadi kwadoro akwado ọchịrịla ọkụ na this is so um, biko biko ọwụna m na-afụ okwu n'ọnụ ndị mm. mana anyị ga-eme ka bido pịachiwe ya um, anọrọ m kepụkepụ na manchester otu egwu bọọlụ manchester united na-enye anyị ma ha ga-ego onye dịka edinson cavani nke a na-asị na mm. onwerozi ndị ọ na ihe mma agwa gịnị ya hụ na um, edinson cavani wụkwa na onye na-agba bọọlụ gbara bọọlụ ọfụma mm. eh, ị na-anya ya nwa amadi agbagụ bọọlụ otu ike kwere ya ọ gbara first of all ebido fọm ebe o bido ọ gbara danubio na na na kọntrị a na-akpọ Uruguay si ebe a gbadata gbaa Palermo n'Italy gbachaa Palermo si ebe a jee Napoli si Napoli wee jee PSG wee jee na PSG wee soro na highest goal scorer asa all time after after nke inweta Che Ibrahimovic ekwe anyanwụ oge Che Ibrahimovic gụcha nwe bife egwe Ibrahimovic ya nwa amadi agbago bọọlụ na nwere ike mana ị ma na asị na agadi nwaanyị ada aka nka n'egwu ọma agba hmm. eh, nyanwụ nwa amadi akabeghị nka hmm. eziokwu na ọ dị years Ronaldo eh, eh, ọkabeghị nka amụrụ ya n'afọ 1987 hmm. Manchester United na-asaịn ya mana ọka ka ọ bako nwere oyibo na ka ọ bịa nọchite anya onye na-agba onye atụ anya ofu ihe mee afro afro the striker asị hmm. a bịa gbaa hmm. dịka ihe Odion ọ na-eme na Manchester United hmm. mana dị Igalo esi utubọs o osonyezi ihe a na-eme iji si eme ihe a na-eme ọ nọ n'egwu mana osozi n'egwu osozi maka ị na-anya nwa amade kemgbe Premier League bidochara onwezi ihe ọ na-eme ọ mgbe ahụ ọ bịara ọfụ ka ọ bịa gosi ihe o ji were ya hmm. mana kịta hazi na ọ gara ịkapara ya ma ọ na ọ laghachiri China ee egwu echenji na na hmm. egwu echenjigo so ọghọtazi ọghọtazi onwezi ihe ọ ghọtara ọ na-eme kịta ada. Hmm. Eh, mana ihe dị na ya wụ na eh, Cavani Cavani eh, ga-abịa Manchester ga-awụ a ga-akpụ ya Manchester United player n'oge na-adịghị anya ọma karịsị ụkpụrụ ụbọchị ịbụọ ịtọ kpọọ ya Manchester United player ka ihe nwere ikwu maka eh, ụfọdụ ndị be anyị na akwụkwọ dịka Kelechi nwaka dị ha anyị anaghịzi anụ ndị dịka eh, Ramon Aziz ha eh, Kelechi Nwaka Ramon Aziz nọ ọfụma na Granada ọ na hmm. ọfụma ọ na-agba ọfụma na Granada ọ first team player mana mmadụ onye nwere nsogbu ebe ọ nọ bụ mmadụ dịka Kelechi Nwaka maka ama na ọ nwere mgbe ọ na Arsenal Kelechi nwaka jere na Arsenal onye ijesi Arsenal gbaba ọfọ nwanne ọ ebe a kwugo na onwe m because ị na-anya nyanwa amadi gbakwa na ọfụma ke asị ya jee lon na egwuregwu bọọlụ a na-akpọ mvv maastricht ama m na nyanwa amadi ka o jere ebe a hmm. ọ gbara ọfụma hmm. ọ gba vvv velo hmm. kọlọbụ ọ bụrụ ihe echeta mgbe amed musa kapido chefu ebe a ka ọ nọ wee gosipụta onwe ah, ah, csk mosk ebe ọ nọ wee lesta siti wee bịa wee fugone ka nke lesta si wee wee na lesta wee jebezie ebe ọ nọ na ihe m na-ekwu na Kelechi Nwakali jere Arsenal asị enwe ike inye nnọda bọọlụ jesi ka ọ gbapụ gbapụ onwe mfụkwụrụ bọọlụ ọgba o wee kwa aka palet pụọ wee pụọ ọwọ enweghị m nsogbu na nke ahụ asị na esigachara ya lo mana ihe mere ya o nwere ihe oyibo na-akpọ work permit hmm. ọ work permit nsogbu maka na ka ọ bịa join ya asị eh, he was supposed to o kwesịrị ekwesịrị inye ya work permit ọ akwụkwọ ga-egosi hmm. na na o tozuru etozu asị na ịrụ ọrụ n'obodo oyibo mm. maka ịma ịrụ ọrụ n'obodo oyibo nwere bifo ịrụọ ihe ọnwụna nwere legitimate job n'obodo oyibo ga mm. ihe a na-akpọ work mm, ka anyị mana ihe anything goes ihe ndị a nwere ka ha si eme ihe you don't play so ihe dị na ya work eh, eh, permit e nye enyere ya work permit ma oh, ndị a na-enye ndị a na-agrant work permit ọ bụrụ na ịwụrụ a non EU player hmm. according to FIFA eh, guidelines hmm. if you are a non EU player not according to FIFA guidelines according to FA guidelines sorry hmm. if you are a non EU player you cannot play in England without a work permit you must have your work permit and onye nwa mere kelechi ya nwaka ejiri ọgbara bọọlụ ka ahụ mgbe ahụ bịara ozugbo mana ebe ọ nọzikwa nkịta ọ ka wọk pamit na-eme ya em ihe merụ na anwụ na ọ bịa abịa pụọ ọ pụọ nsogbu adịrọ ọ pụọ wee si asị na pụọ wee jezie sd huesca hmm. ka huesca ama m laliga ma laliga machọ na-agbago na disizi mana kelechi ihe a na-achọ kelechi nwakarị sorry ka mụ na gị na-ekwu na anyị nọ na-eme dis program kelechi nwakarị agbago mkpụrụ geemu Eh, ise mm. sọsọ mm. for mm. western pieces eh, mana onye bere n'ofu gburugburu wee na-asị na anyanwụ nwa amadi ga-agbakwanụ mbọ otu o agba bọọlụ n'uche nke m o kwesịrị ịjọn western ịma na ịgatụle nya bụ ihe ịfụ na ihe o ji wee jọn ya ịjụọ ya kịta na o nwere ike sị gị na ihe o ji wee jọn ya hụ western ka ya nwete shet ka ya wee na-agba festin ma na-asị ka ọ sị ọka achọ klọb ọ ga-aga ije afụkenege afụgo fụka ede kanụwankwọ gbara asịrị gbacha o jere o si from iwu anyanwụ na mm. ayas mm. Were na ayas wee gosi nke o ji were ya mm-hmm. wee gbachaa ọfụma gbachaa ọfụma n'afọ 1995 ayas wee buo champions league nke nya nwa nwoke anụnwa nkwọ so wee buo ha wee bute ya wee jee nta wee nọdụ na bench ọ 15 mm. matches and one goal mm. Arsenal sign ya till today if you call ịkpọ 50 greatest players in Arsenal's history Kanu Nwankwo is number 13 mm. yes that is ọrụ otu ụwa si dị ị na-agba big club inwe ambition inwe na-agba klọb nwelitere isi na ihe gbasatara egwuregwu inwe ambition inwe ebe obi nwere igbo na-akpọ foresight Kanu Nwankwo win Premier League na with Arsenal ịtọ Arsenal ọ bụrụ maka gịnị na ọ gbara Arsenal ọ bụrụ na ọ na-ebido ka bọọlụ Arsenal he came up as a substitute at think 70 something times hmm. as an Arsenal player one of the most substitute appearance in Premier League history but today ịkpọ Arsenal legends ị ga-akpọ Kanu ọkụ maka gịnị goolu o nyechara Arsenal nke bụ example n'afọ 1999 a na-agba Chelsea e na-agba asịrị 2-0 2-0 hmm. wee bata substitute wee gbanye 3 3 hat-trick o wee bụrụ first and only hat-trick for Arsenal hmm. throughout Arsenal career hmm. ọ gbata ya mechie ihe niile a today Kanu ihe niile ọ gba na Arsenal dịka ọsọ ọsọ 49 of 47 goals ka onye ọ gbacha ihe niile a in appearances mechie onye zụrụ 50 goals na mana ịkpa Arsenal legends ọ bụrụ maka gịnị o jiri gbaa kọlọmbụ were ambishọn SDUSK kelechi nwaka ọ bụ na ị na-afụ m SDUSK nwere ambishọn si ebe a pụta ịgbagokwere na oge ụfọdụ e, ndị be anyị na-ebuwe ego ụzọ onye nwanwu problem ahụ a na-ekwu Diego Maradona n'afọ 19 ihe nwa amachetozi Diego Maradona Diego Maradona si si eyi a wee pụta si ọ dị ka Barcelona ọkwa maazị Megbuo osi wee pụta ya wee jee jọn ya Napoli hmm. agwaghị ebe Napoli nọ mgbe a Napoli dị ka esi isi ha na Premier League na o wee jee jọn ya Napoli wee buru Napoli wee buo buo Copa Italia buo Serie A onweghị oji ya wee mee Barcelona sign ya ịghọta hmm. ụdị ihe ha ada awụ ọkwụsị na ahụ kelechi nwaka ọ na-enye gị ntị ndị agha da awọ kwụsị kịta ihe apụtara si na-esi igwe ka ndị anyị nwere ha achọghị ịba uru na ndụ biko wee nwayọọ na-ebu wetu obi wetu obi ụnụ alụgo ya kelesiwa karị na e, ihe a na-achọ ọ dị ka ndị niile na-agbara anyị bụ a na-akpọ kelechi ha nwetara ezigbo nsogbu ụfọdụ ihe na-emekwado ndị awụ ọwọkwa na nna akọtọ ha ọwọkwa na nna some of them some of them ihe gbasata soshal midia na-abịa rie ha ụbụrụ mmadụ dịka kelechi ha kelechi nwaka ofu ya mgbanwere anyị si epiche esi epiche esi epiche esi epiche postu na youtube epostu na isaac success gịnị gburu ya na watford ofu ihe ya ya na injuri Hmm. Omegide megide nkịta na ebe ọ nọsị na nleka na watford anwezoghị ma if na anyị amapụ ozi ma ọ nọ na watford nwa ka ọ nọ nọ hmm. skandals dị n'isi karị hmm. ihe niile a ọwụrụ ofu ihe ha na-ekwu bake n'uru ebe mee ka emini na ebe ọbụla ị nọ ndị be anyị na-abịa buwe egwu ụzọ ibuwe egwu ụzọ n'ihe niile anyị ihe ha ọdụghọ mma ịga buwe egwu ụzọ n'ihe niile is not good kelechi nwoke si na west kafta ka ndụ gbara ugwu na-eju <laughs> ọjụ ọtọ ị na-ebuwe egwu ụzọ icheche klọb ị ga-eche na naija ọrụ uwe ska eh, eh, mụrụ nkwe ndị ihe ndị otu eh, ndị otu chukwueze chukwueze bịa necha anya stọdi ya na liga ka mm. ọ ya oche so n'ihe a na-eme mm.

ebe a ka anyị gara ọbịachi ya na ụbọchị nke taa sọnde ọzọ ọ na-agba ga-eche ebe national team since o si na national since ọ gbachara under 17 eh. oyo captain na under 17 anyị ka ọ gbacha ọfụma 2015 ya na eh, osimena mm. agba agbacha ọfụma pụta mm. kịta na sọsọ one match ka ọ gbago na super eagles ọnwa na-akpa gị n'ọtụrụ akpọ list a na-agba na-akpọ ha ada akpọsi ya si ebe a pụta ka ihe bụ arịa na o ji ehueska onye nwekwana hueska emechaa kịta na revolushon ojo na sekundari division ma ndị bụ sekundari division ojo ebe a ebe a ka anyị gara na plesị ya n'ụbọchị nketa ụbọchị sọnde ọzọ na-abịa ga-ewetakwu na egwuregwu futbọọlụ cheta na ụbọchị sọnde ọzọ na-abịa ka anyị ga-akpa maka ihe naijiria mepụtago narị iri isii na ihe gbasara egwuregwu ka kamgbe anyị bido gbawa ya ndị otu egwu bọọlụ naijiria ga-ezute ndị otu egwu bọọlụ aljiria na 9 ya bụ n'izuụka na-abịabịa n'egwuregwu asọmpi iko enyi na enyi hmm. nke ga-adị n'etiti ha biko ka anyị ga-akwado nke anyị maka na nke anyị bụ nke anyị nke ndị ọzọ bụ nke ndị ọzọ onye mara ihe na-eso okwu ya mere dịka oziga ihe na-agwa ihe na-agwụ n'ụwa na kelechi maka pụtawa na wezụga si ebe a kelechi nwa ka bigo ọ bụrụ na ị na-afụ m azụọkwa m iru m ezo si na westa pụta o nwere ka ọ dị na onye mba onye mmadụ na-agba bọọlụ dị ka gị na-agba ọfụma na-agba ọfụma na-agbụ gbacha ọfụma gbacha ọfụma na na nda 17 bịazie na klọb karịa na-akpụ so we mmadụ ama jeba pụta ka ihe ngụgụ bụ anụ ugwu na futbọl anyị ji sọsesị elekago na elekago na watford that one day ị ga-achọ ebe ọzọ kelechi biko ka anyị chọkwa na agamnihu pụta ebe ahụ pụtazie pụta pụtawa coronavirus <laughs>